odene lanu oh mama dị mama ọmụ ọmụ ba mma ma akọrọ m wee kwụọ ọnụ bịa gwa m anụ a bụ ọnọọne cha 5000 ọkpụkpụ ọkpụkpụ bụ ebe bịa nke a ka m na-ekwu nke a ọ 5000 nke a 5 nke a kwụrụ nke ahụ thousand ha na-akwa ebe bịa bịa lị oho ma nke nke gere ya ebe ọ na-amụsọ mma fún abeji kuya ke sema muko sunya bebe ya wọnú ayọ̀ dolówó arụ anyị na-amụ mma amụ na ike ebebero ilekwo ilekwo nke a 115 mmesi anụ 15 gwa m ka m bee anụ 15 jọọ nke ebe ikwe na-akpata 5015 ihe nsị ala na-apụghị onye ka ị na-agwọja mgwọja kedu ebe na-agwọja alụ m na ekwe m ya ọnụ ị na-agwa m na na-ekwe meghe ọnụ onweghị ajọ ife mmeghe you better be sorry for your family and for yourself elekwọlịa 2000 na nwere ee ma ịkwa na-efe n'iru shọp a ọ bụ na ezi ezi ba na ịfụrụ zirikwa enwe ya ndị bụ nzi a sị nnọọ ndị bụ nzi nke ebe ị na-ebigbọ dị ụlụ nwata ebe ị na-ebigbọ m na-ekwe m ya ọnụ ebe ị na-atụlụ nke ma amụ ya adị ebe a nụwa lesịla ule ijiji juru ya ifuru ijiji ka ịchụpụ ị na-atụ ama ama apụghị ịmụha na enwere m ọgbọ ife ncha na ụgbado si obodo oyibo na-asọbaziteli ya ego oo atapụ ọnụ m atarọ m na-ene dị ya furo ka ịbụ sọ ọkwụ unu adịghị na-arụ anụ na-ele ụlọ adịghị na-arụ ewu ka m di ya atarọ m njibi ịdị atụnyele oh, oh. ịma anụ ọkpụ ka m na-ele ị ga-abịa ebe ebe ebie na-ele ulu ịbịa ebe anụ eh. ebe ju ebịa atakwa ọnụnụ debe aka iru nọ mmụchọli ah, ibe m ji wee chọtakwa na ebu na afọ nke isi ewere aka gbanye na agba na-ekpebe iru ka ụwa biko ya tụgharịba mmadụ egwu na egwu atara m e, e, e, ewu na ma atara m ịwụta hmm. ọmụzi gị bịa leba anụ ọmụzi gị bịa leba anụ ka efu na nlọị kaw ị nwere nsọpụrụ ndị bụ nwata aga m enyele leba anụ ya lele ule lebia anụ lekpọ lelekpọ kpụrụ ka ọ dị ka ntu ụlọ nọdụ leba anụ lele ule eh, mụ na ego mụ ji achọba ọkpụ ile na mụ na-ata ọkpụ a ọ bụrụkwa mụ na-ereka ịta ya bụ ọkpụ ọkpụ bingo nkịta ndebe debe n'ụlọ hmm. andị nkịta anwa otu ihe dị ka ọ dị ya ka m bịa egotela anụ malam ewu na ma tara m ndị nnọọ jee chọọ ovumangala jee weta nnọọ wee tekọba oven nsala biko ka anụ nwa na-ekwero ngote ụmụ mpama